enwezighi okenye nọ n'ala Igbo enwezighi eze nọ n'ala Igbo enwezighi ndị nze na ndị ọzọ nọ n'ala Igbo ndị niile foreign religion erie n'ụbụrụ ha inye okenye n'ala Igbo ọjị si ya wụọ ọjị ya ebuzo mee n'afọ nna na nwa na nsọ kpọkuo Jizọs na Mary na John the Baptist kpọkuo God of Israel ala Igbo na agbaghara aghara an awakened mind I always say that an awakened mind I na-eri a job ndị a na-eri job bụ ndị na-ama their left and right ndị chefuru their history ndị chefuru their culture ndị hapụrụ ọdịnala ha omenala ha ihe nna nna nna nna ha nna nna nna nna nna nna nna nna thousand years ago soro efulefu arụ ndị ọcha butere na ha na akwụkwọ inyo akwụkwọ iberibe ndị ọcha dere butere na ha buru agụishi buru amadioha buru ihe niile jee n'ala ha ga na-ahaziri ihe bige ha akwụkwọ arụ kọrọ ha akụkọ efulefu God of the Bible kọrọ ha akụkọ nwaanyị akwụna Mary kọrọ ha akụkọ ọpara iberibe ya ọpara nzuzu ọpara na-akpụ ntuli agbọghọ Rom Jizọs Kraịst ndị Igbo ahapụ Chukwu hapụ mmụọ nọ n'ala ha hapụ Amadioha hapụ Kamal ọzụzụ hapụ ndị mmiri hapụ ekwensu the mighty God of war soro arụ Jizọs Kraịst na Virgin Mary nwaanyị ashawo kọbọkọbọ hapụrụ di ya soro nwoke ọzọ nwoke onye oshi lagoro n'eluigwe ndị mmadụ atọ mkpọrọ aha never existed the god of the bible never existed ọ pụrụ iberibe ya James King James dere the Bible si na ọ na-ara nwoke na ọ na-akpọ ntuli that idiot never existed nne agbọghọ akwụna kọbọkọbọ kọbọ Virgin Mary those three bastards never existed pụta ihe eji rie awa pipo n'ọrụ onye eji rie ha mugu onye eji brainwash ya ha were ihe ha nwere laa domere naanị arụ domere naanị krọs si na mmiri wu ihe ọjọọ mmụọ nna ala anyị wu ihe ọjọọ ihe niile anyị nwere wụ ihe ọjọọ bet ihe dị mmanwụ nwoke onye ọcha na nwaanyị onye ọcha ara ya elu atụrụ atụ ndị Igbo hapụ Chukwu soro arụ hapụ mmụọ nọ n'ala nna ha soro efulefu ihe ndị ọcha kọrọ na ha ihe mere na Antwerp ihe mere na Laodicea ihe mere na Amerịka hapụ ihe nọ n'ala nna ha and ashi erighị ihe wụ na ihe anyị nọzi ugbu a na cancelled culture ikwuo ihe the slave masters na-achọghị ka ikwuo akansụl n'oge a plug all the plug out of you o nwere ihe m nọrọ na-eme gbasara Mathias Ezeaku as a matter of fact egejibe m the thing but ana m efili that it has to do with na okwurukwu gbasara this efulefu a na-akpọ Ebuka Obi this man boys na apolo to our people with rubbish with bullshit from the slave master god of Israel efulefu ihe ndị ọcha kiretiri na nwaanyị onye ọcha ebuka obi na mbaka mbakeren fene afta the bishop pulu plogon mbaka dị n'eze ya were ike nyefee ebuka obi so na ebuka obi wụ onye na-apara edizi na-epushu this bushit this mental slavery into the mind heart and mind of our people gị kwuo ya maka enwere ha ego buru ibu ha ejeje maka na naijiria wee ebe institushon na na wọk ha eje ndị akpa obi ga kpọrọ ndị dss je ndị polisi otu nji na-efe ile ọrịka ebuka obi were ndị polisi je kpochie matayas ezakụ maka nwanne anyị nwoke na-ekwu eziokwu na jizọs kraịst wa arụ na kristianiti waa arụ ebutere n'ala anyị kristianiti wụ ihe domere na na-eji na-eri awa pipụl mugo na-eji na-ebere nwa ọchị onye kwuo the worst mgbe iman tetere n'ụra bilite si na ya ga-ahapụ dis slave mentality arụ ihe ndị ọcha butere na anyị na ya ga-ahapụ ha soro ndị mbụ na ndị egede soro ihe ndị nna nna anyị ha dọmere n'ala anyị soro chukwu soro ndị mbụ na ndị egede all his house ụmụnne na ụmụnna ya wu ndị ga-asị weta onye ahụ ka e gbuo that onye apụọna from the guidelines of the slave masters and ahapụ ya the slave masters ga-abịa bịa continue na-eme anyị enslaved this ndị ọcha apụọna n'ala Igbo bete nwere ha agents ndị ọcha apụọna n'ala anyị bete nwere ha their foot soldiers which is the priest and the pastor so those idiots na-akọrọ na our people bullshit things that never existed Gane today from there working one of the Biafran people Biafran spiritual leader the God a na-agwa anyị for years the God of Israel onwe ebe ga ga-ahụ ya ihe ewu ihe ndị ọcha pịkọtara biga anyị bifo ndị ọcha abịa n'ala anyị mma the supreme commander of the indigenous club biafra nnamdi kano wich this idiot so ndị a na-akpọ ndị ipob na-eri ya na-egbu ya mma mmiri ndị dos na-eri ya na-egbu ya mma mmiri those mma maazi nnamdi kanu onye ụmụ ihe ụmụ ụmụ ihe the children of light ụmụchukwu so before ebutere naanị those that three bastards efulefu atọ ọhụ nna ya na-ara nwaanyị onye ọzọ nne ya akwụna akwụna kọbọ kọbọ virgin mary na ọkpara ha wụ jizọs kraịst bifo ebutere naanị ihe atọ anyị enwere ụmụchukwu ụmụ ihe anyị enwere chukwu anyị nwe na-anọ Chukwu gwa m ihe ndị ọcha butere n'ala Igbo anyị ihe ha butere nwa arụ ihe ha butere nwa arụ n'ala anyị ndị arụ ga-ala nsogbu anyị nwere wụ na ndị dibịa awụọ na most of the ndị dibịa awụọ na ndị 419 ha nyere gold n'olu ha adọma afọ nshi na-agbagharị anaghị enweke na-ekwu eziokwu chineke ga-ahọpụta n'ala igbo anyị ndị dibịa ga na-ekwu eziokwu ụmụnna anyị ihe eji na-ezuru ha na dịsa arụ na chọọchị ndị ewu a na-akọrọ ha aka na-agụrụ ha uri achọrọ m ka ụmụnna anyị ndị igbo wu ndị dibịa wu ndị aka ji ọfụ na-agụrụ na ụmụnna anyị uri na-agụrụ na ha uri chukwu na-agụrụnahụ uri ndị mbụ na ndị egede na-agụrụnahụ uri ndị mmiri maka ego si na mmiri abịa akụ si na mmiri abịa ike si na mmiri abịa ike wụ ihe chukwu chukwu anyị chukwu awụhụ nke ndị ọcha chukwu awụhụ nke ndị rom chukwu awụhụ onye ọcha chukwu awụhụ nke ndị awụsa chukwu awụhụ nke ndị yoruba chukwu wụ naanị ndị igbo anyị chi ka chi ndị ọzọ chi kacha ihe ndị ọzọ niile enwere god of war god of war wee ekwensu ekwensu god of war mmụọ na-apụ apụ na-eje eje na-alụ ọgụ na-echekwa ndị igbo niile na the whole geographic place a na-akpọ ala igbo e ekwensu na-echekwa ha mighty warrior ije na compound maazị nnamdị kano kano mmiri gịnị kamal ọzụzụ the god of war Common ọzụzụ wụ a principal uh, eh, wụ a geographic god dị in charge of maybe those places afarakwa ibe but ekwensu wụ the one the principal one dị in charge ala Igbo niile ije kamgbe eji jide maazị Nnamdi Kanu ụmụnwaanyị bi ha gbakọ jee na kọmpand maazị Nnamdi Kanu na-akụrụ na Jizọs aka na-akụrụ na Jizọs aka na-akụrụ na Jizọs aka na-ele ihe nna asị these people o nwere ihe na-eme ha n'isi aṅụrụ mmanya adịghị iberibe adị stupid adị daft elee ihe mere eji ahụcha oke ha wụrụ okin na-agwa ofe na-agba ukwu ose okirikiri whereas mara na maazị nnamdị kanụ supposed to be the prince of kamalozuz a ga-ewere ọkụkọ were ewu were ọjị jee na mmụọ kelee chukwu kelee kamalozuz si ya kpọpụtara naanị nwa no ha eje na compound ha were picture jizọs na-agba uri na-agba uri na-agba uri na-agba uri our people something they the wrong with their brain they like doing the wrong thing instead of doing the right thing and ihe awụ oh, something ime ya onye ọbụla dị very happy onye ọbụla hụrụ ka a na-eto jizọs onye ọbụla na-aṅụrị na-aṅụrị pụta onye hụrụ ka a na-eme the right thing and yes oh no ebidokwala ha ime the right things again the reason na ala igbo ji na-agbaghara ara maka anyị hapụrụ chukwu soro efulefu nwoke onye ọcha na-akpụ ntuli according to king james in 1613 ọ sị na akụkọ ya nụrụ akụkọ ya transletere wa akụkọ nwoke na-akpọ ntụnye nwoke nwere nwoke ibe ya and gị lee na baịbụl a sị na jizọs kraịst nwere a man so much john the beloved na ọ na-abịa bịa diere ya n'obi nyewa akụkọ nwoke na nwoke dị na akpụ ntụnye you can be that and all these pastors and priests fail to tell our people the truth kete n'ụra nna owu ndị eriri eri erighene nnọ ana waking mind a na-eri ya ọrụ bet nnowu ndị iberibe ndị efulefu hapụrụ ebuka obi na mbaka na odos other idiot na-akọrọ na ndụ bushit from monday to saturday from saturday to sunday na-agba nnọ na this idiot nwoke onye ọcha na ọ ga-abịa bịa kpọrọ nnọ lagoro n'eluigwe efulefu ga-akpọrọ nnọ lagoro n'eluigwe I burger. And the thing I wanna, the more you know, appoint our people, no one nega be lagronelibwe. They cannot hustle. Agaghị eme the right thing ha ga-eme ka ndụ ha jide mma n'elu ụwa. Rather, ha na-eche mgbu nwoke onye ọcha onye iberibe onye ọcha that that you see ya wụrụ na that bastard walked on this planet earth ọ kara ịdị understandable but that idiot that nwoke onye ọcha ahụ ha na-eche ga-eshi eluigwe abịa never even walked on this planet earth that idiot ahụ that efulefu nwoke onye ọcha na-akpọ ntule nna ya nna ya efulefu nna ya si na ya ya na ya nyere Moses ten commandment that bastard never existed chineke kpọọ the god of the bible ọkụ chineke kpọọ ọkpara iberibe ya jizọs kraịst ọkụ chineke kpọọ that bastard akwụnakwụna enyi ya nwaanyị wu mary virgin mary kpọọ efulefu atọ kpọọ ha ọkụ n'ahịa na-anọkọ ala igbo ka ekpensu pịawa mmadụ atọ pịawa ha azụ maka ihe eji ri awa people ọrụ you know what those three idiots never existed ịtọ ihe eji na-eri anya ọrụ onye ọbụla ga-abịa kọọra gị the same thing no dia working the one a agwa gị ihe ị chọrọ a ma gị ihe ị kwesịrị ịmata I pity Nnamdi Kanu I ndụ ya na-achọ iji ndụ ya achụ àjà fo efulefu ndị Igbo hapụrụ Chukwu soro arụ ihe ndị ọcha butere na ha hapụ ihe ndị nna nna ha tụrụ arụ hapụ kamala ọzụzụ soro efu jizọs kraịst hapụ mmụọ na-eje ọgụ mmụọ na-apụ apụ mmụọ na-abata abata soro efu ihe dere na akwụkwọ baịbụl ipiti maazị Nnamdi Kanu but ihe m na-asị wu chineke chukwu ndị igbo ndị mbụ na ndị egede kamala ọzụzụ chekwaa Nnamdi Kanu chekwaa Nnamdi Ezebiro ka ka ndụ ya dịrị na ihe na-anọ ka ụzọ ya wụrụ ụzọ mmiri ka ọ na-eje ka ọ na-abata ka ọ pụta na ndụ na ahụ isi ike and unu na-ekwu today as the Biafran spiritual leader the awakened one of the Biafran people that have seen the behind of the wine Tapa ahụla m ike dị ngwọ ahụla m ike dị ochi ihe jiochi na-akọ a na-atọ ụtọ this bullshit akwụkwọ e butere anyị n'ala bekee warụ n'ala igbo anyị ndị onye nwere ala na-eji agba aghara aghara onye nwere ala igbo na-eji agba aghara aghara leenụ ka mgbe Nnamdi Kanu ji nụ n'aka ndị nro ndị otu ihe ewu ndị IPOB na-egbunye mma mmiri egbuye erighi ụgbakọrọtịlị egbuye mma mmiri erighi ụgbakọrọtịlị ndị IPOB na-egbu nnamdị kanụ mma mmiri erighi ụgbakọrọtịlị leenụ Chikedoziem na ndị otinye ejine create a e new headquarters na Italy ya wụrụ na Nnamdi Kanu ya wụrụ na maazị Nnamdi Kanu ji mmụọ ala Igbo ya wụ na o ji mmụọ ala Igbo ji duo ndị n'iyi iche na ha ga-egbu ya mma mmiri iche na ha ga-eri ya ụgbakọrọtele iche na ha ga ama ya mma n'azụ otu ha na-eji ama ya mma n'azụ no because mmụọ ala igbo ga-apịawa ha azụ tawa ha azụ chineke ala igbo na-agbaghara aghara ala igbo na-agbaghara mgbe ndị igbo anyị ga-amata na nsogbu ha wụ this religion Mahu, the beginning of the awakening. And one of the two greatest things Madam, nwere ike ime know one. Number one, the physical liberations of your people, which is what our brother Mazen Nandikano is doing, the Supreme Commander. And another one would be the spiritual liberation, the awakening to break this coconut upon the head of our people. This is where I come in. To awaken the consciousness of our people. When the consciousness of our people are awakened, by that time, Inwononwe gathering hands. And the beginning of Inwononwe wu Imanonwe. Imanonwe ga amana Chukwu. Imana amana An awakened mind, an area job. a na-eri ya bushit a na-eri ya ọrụ ndị igbo eriela ha ọrụ for the past 200 years na-aga 300 years stilu ndị ebuka obi na ndị otu ihe ekpechiri everyday ha hụ an issue ndị Igbo passionate about like issue of Mazen and Kanu ha si let us organize prayers for for Nnamdi let's which kind of rubbish prayers for Nnamdi Oh, Jesus, that bastard that efulefu that prayer will oh bullshit any prayer onye Igbo ọbụla Now, for that bastard ndị Rome creator that prayers will not be answered the best thing ị ga-emewu gaanụ na kamala ọzụzụ gaanụ na kọmpandụ maazị nnamdị kano ga-atụ ọnụ mmanya ga-akpọkọ ọnụ mmụọ ọnụ n'ala ahụ nye ihe n'ori ọkụkọ na ewu all the most important thing hapụ na ekpere iberibe this rubbish bullshit prayers nọ na-ekpe na-enweghị n'ọdụ enweghị n'ọdụ na ekpe from today ruo next week na-akpọ nwoke onye ọcha na nwaanyị onye ọcha enweghị we cannot move one inch of anything because those three efulefu never existed onye ndị ọcha ji domino na situation na condition nọ today ekele m ama m na okwu mgbaga nnọ dịka to some people ọ ga na-agba ha agba some people ọ ga-adị ka ha gide m gbuo m otu ọ dị ịchọọ ime awakened their people enwere some na-achọghị ka dia people di awakened anụrụ m during the time of the slave trade some ndị ha na the slave masters na-arụ ọrụ ndị na-enweta resources from the slave masters achọghọ ka slave ibe ha ma escape our people nọ n'aka ndị iro and ndị iro hụwo 3. Ekpere eshàla bekee butere n'anyị na akwụkwọ iberibe ndị e butere n'anyị domere n'anyị n'ala Igbo lee ihe na-eme n'Israel na Palestinian nsogbu nọ na Palestine na Israel ị ga-ahụ ndị Igbo ha na-asọ ha ndị ọcha n'Israel nnọwu ndị ndị iberibe nna enwe ha akọ bikos unu che na unu dị related more to ndị Israel than ndị Palestinian nnụ ndị iberibe onye mere nji si na eriene nnọọ but from the day unu oh tetere n'ụra mara onwe unu oh ga-amata na ihe niile ndị ọcha kọrọ na nnọ ihe ejiri nnọọ and awakened mind ana na-eri ọnụ bilitenụ n'ụra tetenụ n'ụra ndị Igbo eji m ohere a bifo ma apụ ana m asị chukwu chekwaa maazị Nnamdi Kanu ndị mbụ na ndị egede chekwaa maazị Nnamdi Kanu chekwaa ya n'ahịa na-anọ ka ala Igbo ana m chukwu chekwakwa enwere some few people na-arụ ọrụ directly with maazị Nnamdi Kanu you have to understand my um, um, religious understanding has nothing to do with these people ihe m na-ekwu adị independent bụta o nwere nwaanyị kara aka kajara akaja hụrụ na maazị Nnamdi kano n'azụ madam nne nne ya anya ana masị Chukwu chekwaa ya e nwekwara lọya kara aka kajara akaja ọwụ ndị ka efula efu ndị na-arụ agbata eke barista lọya ejimakọ ana masị Chukwu chekwaa ya ndị mbụ chekwaa ya e ụmụnne anyị ndị nọkwa n'ala bekee ndị hụ ọ dịka ha na-eweta ego n'elu palm tree n'elu akị ana m ekele high chief ife na ndị otu ya ana m ekelekwe maazị eji asị na ndị otu ya of course ana m ekelekwe enyi m nwoke wa m nwoke kanụ nta fụ ịstandị e ịhụ na odisi ji otodosi efule efu ndị nọ na ipob aga asabọtachi maazị nnamdị kanụ chineke ala igbo na-agbaghara aghara onye nwere nwaanyị dịka madam nne nna ya anya ọhịa ọma And this woman has shown a very powerful example. Ịkpọnọgidebam with Maazị Nnamdi Kanu Chineke na Igbo na-agba aghara aghara. m ụnụ today. An awakened mind and na-eri ọhụrụ. Bilite n'ụra na dịsa arụ ndị ọcha butere n'anyị. Meenụ the right thing. Meenụ the right thing. Jeenụ na kọmpand Maazị Nnamdi Kanu ụmụ̀ nwaànyị̀ gee kpọkuonu chukwu okike abịam kpọkuonu mmụọ nọ nga ahụ kpọkuonu kamala ọzụzụ ụmụ nwoke were na ọjị na ọkụkọ gaa nye mmụọ nọ na afarụkwa ibeko kpoko ndị mbụ na ndị egede hapụ na dozi idiot ndị ọcha kreetiri the god of the bible na nwanyị e, ya efulefu nwanyị ya na ọkpara iberibe ya mmadụ atọ ahụ devresisted kpọkọ ọnụ chukwu okike kpọkọ ọnụ ndị mbụ na ndị gede kpọkọ kama na ọzụzụ kpọkọ ọnụ mmụọ nọ na afarụkwa ibe ego ihe ga-adị mma ndị igbo bliten n'ụra tete n'ụra eriela anya ọrụ anyị wu ndị eriri eri ewu.